Oh, Omo, nah, guys, you all are welcome back to this channel. Oh. Nah, but things they happen, oh. things they really happen, things they occur. Now, nah, person no, no, no go no. Biko, I'm talking to the Igbos, so oh. like seriously, I'm talking to the Igbos. Igbos, abeg beg, make una wake up from this una slumber. Make una wake up because things dey happen for this our Igbo land. Eh? E don too much. E don too. things concerning insecurity you know and it's even getting is is getting worse in imo state this our igbo land they want to take over our land they want to take over this land and this is what nnamdi kanu has been you know fighting for this is what he was fighting for just look at what this man said i would like you to hear what this man said and hear for yourself what is really happening in igbo land i'll see you guys in a minute. anyị na-alike ihe ma anyị then we will now start eh, forming security eh, group security agent security vigilante I keep saying it even on radio and on social media that na ndị Fulani ndị all these people ndị a ndị na-ahụ na-agba ọkada ndị Awụsa ndị a ndị ugwu ndị a na-agba ọkada n'ala Owere a ọwụ sọsọ ọkada ka ha na-agba chijie n'abalị ha dị 50 ha dị 25 ha dị 30 What pè one one one estate What pè one community i keep saying it ndị be anyị ada aghọta ndị a na-akpị mbọ ndị a na-eme dụọdụọ ndị a na-agba ọkada ndị a na-ekede na-eme e, na-atụtụ akpakarati wu ndị ugwu those guys are criminals they are born criminals they are not here in ala Igbo to do business they are here to rob us ndị ugwu ndị ahụ ahịa to rob us yesterday ka ọ kpọtụrụ na irete they were about 30 wabụ irete zuo ezu ezu were mma gbujasa ndị mmadụ now that woman ha gburu ihe that woman anwụọla now die ka nọ die dị critically down na hospital na irete ihe a megara mgbede nya ihe a megara mgbede nya yet we have youths we have youths ihe ha na wime yahoo Hema, we, the only thing they know how to do is to go and do Yahoo. You know, our youth are just so lazy because of Yahoo. Ndi awabai. Nda. Nda wasanda. Nde you, nde you, nde fulani nda. Ndu gundia. They, they, they, they, they, they, they will even enter inside your yard. And my people, who na I'm sorry to say it. ị ga-akpọ onye awụsa dụọ dụọ gị kpọbata ya na ya adị gị gị were onye awụsa were onye ugwu mee getman gị were onye a e, ndị na-arụrụ gị ụlọ ndị na-eme agbara gị simenti e, e, ndị na-abụrụ gị blọkụ ọwụcha ndị ugwu ọhanwa as they are doing those things, they are measuring the length and the width of your security strength. If you don't know, know it. These people are anyị machi. ndị abaala mụ na gị na-abịa ime but you don't know you are comfortable in that your one room happy happy computer happy yahoo one day they will come for you one day they will come for you ọkwa ị na ha emele na ọ ahụ gị security doesn't concern you abịa na steeti a na-ekwu okwu sekuriti ọgbasa ahụ gị abịa na kọmuniti a na-ekwu okwu sekuriti ọgbasa ahụ gị abịa na ebe ibi na ebe na-arụ ọrụ a na-ekwu okwu sekuriti ebe ị na-azụ ahịa na-ekwu okwu sekuriti ọgbasa ahụ gị ụmụaka ndị a anyị you people don't know especially ndị abakarati mgbe ndị a ndị a na-ebu ihe adịka baro ndị a na-akpị mbọ ndị a na-eme dụọdụọ ndị a na-agba ọkada aga ga-akwaga gị na ọkada kwaga gị na ọdaga akwọfee gị na festi geti kwaga gị na tagodi kwaga gị kwaba gị na ruumu gị ya wuru ndị ugwu ka ị na-agba ọkada ha ndị be anyị ndị be anyị it has it has it has been happening and it will keep happening because anyị achọghị ịma I'm telling you anyị achọghị ịma form security groups mba ndị yutu n'obodo pụtanụ ka echekwa obodo mba ọkwa ndị fulani na-achị nama ndị fulani herdsmen na ha gaa na ize ha tọrọ mmadụ ha gaa na neked ha tọrọ mmadụ ha gaa n'ihi agwa ha tọrọ mmadụ ha gaa na avụ ha tọrọ mmadụ ha gaa na oforola atọrọ mmadụ ha gaa na okolochi atọrọ mmadụ amakọghị ubi atọrọ mmadụ ire tọrọ ogbe atọrọ mmadụ a na-akwụta 2 million 33 million 55 million yet we have youths in these communities what are they doing ekwuola m ihe akwụchie ya ike go into your bushes and protect your bushes protect your bushes protect your forests. Yeah, we hear ESN eji here ESN here Can ESN baa more here? you know way propaganda so ESN way criminality so ESN now our bushes are vacant our bushes are empty of security our bushes are vulnerable our forests are just weak that is why they that is what they are doing inside there atụrụ ndị mmadụ atọghị ebe a onye ọbụla nwere ụlọ alọ ndata vụ ma ọwụkwa n'ebe obi ize ma ọwụ ebe nekede ma ọwụ ihe agwa onye ọbụla nwere azụrụ ala anywhere ma ọwụ ebe e, e, e, ezi obodo ọkụ ya ehe pipụl anaghịzi aga ebe ha rụrụ ebe ha rụgo ụlọ these people ewerechala ụlọ ndị mmadụ rụkwara arụkwa uncompleted buildings enwechara around this mere ebe a na-edowe ndị ha tọrọ ana 55 million 10 10 million egbuwa ndị a na-egbuwa isi Yet we have youths in these communities. You cannot form a vigilante. Onye ọwụla akpa nkịtị, onye ọwụla akpa onye ọwụla relax ya ndị yuta na-eme yahoo one day ha ga-eburu gị buru laptop ha hmm. one day ha ga-eburu gị buru that laptop if you cannot come out and why not support ka enwe eh, eh, vigilante if you cannot come out na onwe gị bịa chee nche why not weta ego bring money bring money ka akwụkwọ ndị yutu ụgwọ otu a na-ekwe iwe ọhịa na akwọ ndị yutu ụgwọ na awa ọhịa onye ọbụla buru mma buru nkụrụnkụrụ waa ime ọhịa onye ọbụla egidere di ya na-enweghị ihe obodo ewere e nkụrụnkụrụ kụjie ya ụkwụ were mma gbujie ya ụkwụ onye ọbụla enwetara n'ime ọhịa ahụ na-enweghị ihe kwesịrị nri onye ba egbujie ya ụkwụ kụjie ya ụkwụ unu agba nkịtị ndị ada aba anyị ime ndị ada esekụla anyị ndị ada eme anyị ụva ọ dịkwa mma <laughs> ọrụ m wụ otu m na-ahụ ya na m na-ekwuye you take action otu m na-ahụ ya na m na-ekwuye you take action communities take action president generals take action president generals take action anyị arịa na ma ha na-atagbuchi ihe anyị na-akụ n'ubi eh, nke ahụ nke ahụ na adị ekwughị ekwu now it is about kidnapping our people and collecting ransoms running into millions yet we are sleeping onye hie ụra eburu egbe ya <laughs> ọ dị mma awara is on the run awara is on awara nọ n'uguta LGA ekwela m ya kwuchie ike na some criminals kpọrọ onwe ha leaders of the Niger Delta sorry leaders of ha ji egbe ma bụ ebe a na-amịpụta oil some criminals kpọrọ onwe ha ha bi n'ime owere hia egochi from federal gọọmenti bịa ha akpaa ya egochi from oil company bịa ha akpaa ya enwego e release maka ha ha erie ihe Now aghọta ebe anyị na-eje youths are suffering in Ohajiegbe ma LGA youths are suffering in Uguta ego ili niile a na ego oil company niile na-eweta few people are ne rie. yet Ghana wara they don't have roots Ghana wara they don't have light ordinary light but yet they are oil producing community is it not a shame that if you go to that community oil company na ebe ahụ ụsọ ọsọ ebe ọkụ na oil but ọkụ anọ na the entire host community wunde Yet the people who munanyi wundem and the leaders, they are eating this money without knowing that in this community, na mi putam manu, question iko walk, community na mi putam manu, question, oh my God, oh my God. Now, nde otu nzuzo agbala na awara. Ozu abụọ dọrọ n'ihu that Catholic Church na awara now, ozu abụọ dọrọ n'ihu Catholic Church now. Ọ sị ndị kọtụ gbaga now ndị kọtụ kwadoghị ndị leaders na ndị kọtụ na-akwadoghị ndị leaders ọ ndị gbaga ya ezi na ụmụnne ha ọ ndị gbagazi ibe ha na ha gbagazi face to face confrontation na ọsọ agbaala gotu awara gị hụ ndị bụ igbu ibu onye ọrụ onye agba onye ọbụla gbaga ọsọ na awara because of greedy leaders that have refused that awara to develop in fact the entire of ahajiagbara the entire of uguta there is no development in those areas where they are the people that produces oil in Imo State I ga ga-ekwu okwu 30% derivation a na-enye isopa dek We e wee were na-emechi obodo a na area. Government in erie area. I na-erie isopa dek manager area. they eat it share it among themselves yet people are perishing in penury people are dying in hunger people are starving there is no road no electricity no good waters in no good water in that particular area mmanụ ala ala ala the other m gara dị a gị hụcha mmanụ gị na-akọ ugbo ị na-ahụ ị na-akọpụta mmanụ ị na-ahụ that nothing onwe ihe bara uru ga-eme n'ala ahụ mmanụ emebiela ala ha they cannot even cultivate anything bụrụ uru because mmanụ nọcha n'ime ala mmiri nwa na-asị na ahụ ya nwere river gị gaa na riva gị hụcha mmanụ sere n'elu riva. no aquatic creature survives in Ahajebe ma Oguta yet they have leaders that are getting money ihere megbukwa unu Now, the youth now, they are using you people to kill each other. They are using you to be killing each other. When you're supposed to be fighting in Doshi, criminals that are eating your money, you are fighting yourselves. You are fighting. E e they are in Abuja, they are chopping the money. They are in Igbo State here, you know, over here, eating the money and sending you small transfer. Why they are building houses in Owerri, they are building houses in Abuja, they are acquiring properties all over Nigeria with your money. He said, Heseteru no trap should bu unu na egbu unu. Ihe na megbuku unu. Unu very unu very stupid. Unu the very stupid igbu unu. Hebulu ga chu then, then, then, then ndị ndị na-achụ unu. Unu na-achụ onwe unu. Are you okay? So, guys, you all have heard what this man said, and it is really heartbreaking to hear that all these things are happening in Igbo land. All these things are happening in this our Igbo land. You can imagine, and these our so-called governments, they are not ready to do anything about it. She, they are not ready to do anything about this insecurity that is, you know, really eating us up in this our Igbo land. Let us come together as Igbos and fight for what is ours let us not, you know, keep sleeping and what is ours will be taken away from us. Please, let us wake up from this our slumber and fight for what is ours. Because if you are waiting for government, they are not ready. In fact, they are even benefiting for what is going on in the in, in the in, in Nigeria now. They are even benefiting for what is happening. So let us not just sit down and wait for a eh, government to do something because they are not going to do anything about it. They won't do anything. I'm telling you, they won't do anything about it. So, guys, they said a word is enough for the wise. Please, let's just come together and fight for what is rightfully ours. Let's not allow these people to take over this evil land because it is ours, and we are going to be the ones to protect what is ours so guys you have come to the end of this video please if you are new to this channel just do not to subscribe like and also drop a comment below i'll see you guys in my next video